ndị be anyị ekelere m unu n'ụbọchị nke taa anyị si na ya dịrị ndị Igbo na mma ee dịka o si dị ihe a bụ Igbo midia ka anyị si wee na-ewetara unu ya bụ nnukwu ozi dị oke mkpa ee maka ana Igbo and Igbo community and ihe na-ebe na Naịjirịa ya bụ ife ka anyị na-ewetara unu na Igbo midia. ee dịka isi wee na-esola anyị ọbụna nke a bụ ụbọchị izizi gị ị na-abịa na n'elu akwụkwọ na Igbo midia. acabar ka i subscribe and turn on your notification ka ị any of our update dịka anyị na-etikwu ya n'iru akwụkwọ kwa mgbe kwa mgbe dịka o si dị o nwere ya e wetara n'ụbọchị nke taa gbasịta maka ka ya bụ ife si ada ana gbasịta maka ka ya bụ ife si akpọtụ n'ala igbo ebiko mma achọ ka ige ya bụ ife ihe a bụ biafran prime minista Maazị Simon Ekpa o nwere ife okwu kwuru n'iru akwụkwọ mmachukwu nke onye ga-esi ya bụ ife ọ na-adọrọpụrụ anyị ifu nche n'iru akwụkwọ gbasa maka ihe ndị a niile okwu alright over to you sir ndewo ndewo sir biko nwere mmatụta okwu aha m the god of ifeanyi chukwu na s andụ eji m 100,000 nje na sọpọtụ biko achọ m ka enye m dịte m ga-eti ugbu ugbu a gọpụrụ isi taa gọpụrụ ezu. biko Thank you, sir. Thank, thank you. you. handle that. Handle that, please. Yes, yes, yes. Thank you. Mazi Sonny nwere onye nji na line. Okay, pick. Because there is another person here. Again. One minute, biko. One minute na mmadụ ka nkụ. Ngwanụ. Okay. Ọgbata obi ya. Ndewo. Nnukwu mmadụ, nkuru mmụọ. Ndewo, the chain, the chain. What is happening here today shows that the chain The chain, the chain of slavery has been broken. Ana m from Lagos. Ndewo. M wee were 20,000 eje 20,000 eje wee na-asị gị na-asị gị nnọọ nnọọ nnọọ ife na-eme dị anyị mma. Ndewo. Adadịọra mma amaghịzi na mgbesi wee transfer dị ego. Ah, Livuola m meseji kịta kịta. Then okay. Eh, Okay. Thank, Thank you. you. Thank you. The chain of the slavery of the Nigeria terrorist state has been finally broken. Obatovie. I don't even understand. Mwili Nigeria odago. Mwili Nigeria odago. Odago. Ah. Mwili Nigeria Chicago ọ dago. Ọ dago ọ dago. Naanị abụ ka anyị jiri patụ mmiri Nigeria. Ọ dago. Ọ dago. Yes. Yes. Uh, let's give the mic to uh, Eyes of the Gods before we come back to the phone. Uh, Mazi, wait on the phone. Eyes of the Gods, over to you. Eyes of the Gods, over to you. You have the mic. Good evening, sirs. Good evening. Anna Anamekele, our PM. The Biafran government. Anamekele, Eshim Nasarawa, Wenakbo. ana m ekele udogadị ahụ isi ike mgbasi ike udo ga-adịrị ndị niile na-eso ọwa praịm minista wee na-ahazi Biafra anyị nwana nwaanyị nkwe n'ebe a na-agbakwana mbọ aka anyị osimiri Nasarawa ọnụ makwana ndị anyị na Nasarawa chukwu ga-agozi ọnụ gozie pm chie pm ahụ isi ike gị ige na-eje eje na-abata abata mụwa akpọrọ gị a ga-ahụ a na-eche a ga-ahụ gị a na-eche gị udo ga-adịrị gị gaa n'iru Thank you. Thank you. Uh, Mazi Anthony Naje, you speak up. Speak up on the Zoom now. Over to you. Yeah. Prime Minister, good evening, sir. Good evening. There, what? I'm calling from Anambra State. There, what? I'm, the, I'm from Koma State. Okay. I want to thank you for what you are doing for us. ana m etu gị egbe eji eji ọgụ ukolo mmụọ dịka eturu gị ya nọ ihe bụ ana m ekere gị rie nne wee sị gị jisikwa ike na mma m na oge na-etere aka na anyị ga-enwe anwụrị ọrụ ọma ị na-arụ nke ana m asọpọtụ ije a with 300 dọlas biko katara wụnyere maka m ga-esi wee transfa ya ekele m unu Thank you. Hello. Thank you. Sonny, Yes, sir. Thank you. Sonny, onwe onye na line. Onwe onye nọ na line. Eh, one minute, oh, one minute, even less than uh, one minute. p.m. Good evening, Good evening. ka anyị sụ n'asụsụ ban ọ ịnọ n'ala be anyị taa nzi ndụ nke ndị ọcha. are highly welcome. abata ah, mitin funu nọla na biko ejiri m 5000 eje wee na-akwado ihe a na-eme etebe mgbe m chọrọ ka m kwuo ka n'ụlọ m welcome ada dị ọra ma biko gee ka m si ya kwụọ m nye yes admin admin egwu yes yes yes na emechazi ise ndị ere mbi risit obiko very important Thank you, thank you. Um, uh, eh, Ebon Isaac, unmute yourself. Over to you. Ebon Isaac, unmute yourself. You have the mic. Okay, okay, okay, okay. I'm here. My PM, Good evening, good afternoon, wherever you are. I greet the cabinet. I greet you, my brother Sonny. I'm speaking all the way in uh, Pitaqua here, but uh, I am Italian and citizens. Greeting my PM. PM, they will welcome. Emedi. Mm. Uh, I don't. I don't need to say anything because uh, I'm there with you every day, every time, every minute, every second. So nothing I have not seen. So I'm using uh, 5,000 Naira to cut the cola for you today. You are welcome, my PM. There you are. so I will, pass, I will pass my my my donation through Lagos. Lagos, I mean. There you are. Thank you, thank you, thank you. Sonny, Sonny we uh, you, have uh, we have about four veterans that are on the on the telephone here, and they want to say something to the PM. They want to appreciate the PM. I'm going to put you on the speaker, so let them speak with one voice. Oh yeah, go ahead. All right, starting from me, my son, I can call you Patobia Zavichi. I'm about 60. By the grace of my God, Baba, uh, this with my wife. 260 boys next year. We are grateful to all children like me. I want to, we are really 100% supportive. This time, please do not again. So one letter we have, we'll be able to do Oh yeah, so my dad is up Africa. Thank you. No, that's maazị biko onye nwe ga-abụ n'ume anyị na ebe a na-enwe ekwere sọpọt na ekwe ka anyị na-agada endihe na dis na-alụsị na wọch so anyị na maazị biko ndị ka njikọ onye nwe anyị ga na anyị ga-enweta ya Rüdiger, han tog den bombe en hårs. Den kan man ikke lide. Der Na bet kiche ke no le pe no lo mal son di uso ne lo ngai ton di. na then alum ni de kan we no lo ke ta bu ndị E bo ban ya de e be ki to support no fi gu no de be di ka funa di bu we na na na na you na. And the ka na na Jerusalem na-ekpere anyị na mkpa na-arịjọ na-enwe nwere dịka Chineke ji wee kwade ị ga-eji ọbara ekpuchi ụnere ọrụ ọma niile na-arụ ọrụ ọbụla bụ maka ndị iro na-efe ụnụ na-emere ihe gị mgbe megide ụnụ n'aha Jizọs na anyị ka dụkwa ịga ịrụ ọrụ ahụ nwere ya na-aga n'iru tupu Kristo wee na-arụ na-asụpọtụ Chineke gbaa anyị ume n'aha Jizọs ụbọchị na ya 不过警察官我只知马路过弯，所以所以马路也很一点比较高，是不是？不能马路的，就马路高速，是不是？但是就是哪里哪里是哪里的，因为只能洗手，那往哪里洗手？那个水。对我。就俺在马路过弯的，我但是不知谁拿的。 another onye nwanyị ga-agọzi onye Okay, together you have to say airborne so na ka PM n'olu unu all together band together and say airborne. We Ministers, one and more find for people to find. I minister people I from larger data. I am giving you we are what and people are happy. And the fact is that all the people that are registered, when they register, they feel happy. Focus them. People should go on. We are praying and we are supporting. Please, uh, Bam, Bam, take this my link and link not to where we can. We have one letter Okay. Okay, bless you. Thank you. Oh, yes, go ahead with others. Thank you. O nwere onye nọ na line ebe a biko. Ada pik pik pik pik. E, nna biko less than one minute na mmadụ iri nne ngwa na-ekwu. Okay. Our Prime Minister. There, Good evening, sir. Evening. Eh, mụ na nwa na Nasarawa steeti na-akpọ gị. M sị m Okike abịa ma gozie gị gozie ndị nne gị na-arụ ọrụ. ihe ọ bụla ị na-eme anyị sọpọtara gị na anyị na-eche bọsa anyị ga-abịa ịdị abịa nọt so achọrọ m ịtụfu oge because Afcon na ndụ nọ na dis land too much m nwere ji 50 aje mma asọpọtụ ịwara gị ọjị na m nwa chọrọ ka onye gị don chaji na ka esi ndị dị akant nakwunye dị mọni nnakwunye na mgbe Chukwu Okike abịa ma gbaa gụme a na-eche gị na Nasarawa steeti achọrọ m imechọ my name Chukwu abịa ma my name dadara ma ọ na fon ya ka isi akpọ yes ọbata obie ngwa handle that handle that thank you sir Okay, thank you. Uh, Ijoma, over to you. Unmute yourself. Ndewo, abata obie. Ndewo, everybody. Chukwu na-agọziere m unu. Biko, ihe m ji bịa unu ma anyị nọ m Lagos. So, ndị legos anyị enyela ego I have to add my own there too enyela m nke m nyere enye biko ka hapụ nke ahụ ọ ga-aga na steeti so achọkwa m inye na steeti ebe ọ bata obie mm. achọrọ m ka ị were kwa 5000 ka sara gị eh, eh, ndị ahịa dis groundnut eh, sos a na-eji ata afụfa ịma enyere m fa afụfa ugbu a m nyezi for the sauce chineke ka m kwukwa ya gọzie gị gọzie gị gọzie gị m ga-akọntaktị our eh, admin na Lagos ebe a I will send it to him Chineke gọziere m gị ndewo onye nọ na line um, Sọnị onwe onye nọ na line biko nne biko gbapụ ha akụpụkwa gị again and osikwa n'ọzọ hello akọpụkwa na ma m ihe eji akụpụ ha dịsi ụmụ ha ndị na-akpọ nọdụ tu ngwa nụ focus ndị aka ha nọ enu here for a long time ka ha okay uh, Eminike Victor Eminike Victor unmute yourself Eminike Victor unmute yourself Eminike Victor unmute yourself Eminike Victor unmute yourself Eminike, unmute yourself. Eminike, unmute to tap on the microphone. Ndị be anyị daalụ nne nnukwu unu si wee na-esore na Igbo Media eh, dịka unu si na-esore anyị anyị si na Chukwu oke abịa mapụrụ mmiri na ya gozie niile n'ofu n'ofu ọchụ anyị kwuru ochu akọ ya dịrịrị ise ise ise ee eh, alụ ee eh, ka i alụ nke gị na ihe niile na nọ maka ihe ee Biafran Prime Minister kwugasịrị n'elu akwụkwọ ana ndị ọzọ dị iche iche kaba arụ ka i tinye nke gị ife icherụ n'ụdị nke gị gbasara maka ya bụ ife dịka anyị nọkwa na-echekwa olileanya na maazị Nnamdi Kanu ya pụta oge na-adịghị anya na n'ụlọ mkpọrọ anyị sị na Chukwuka abịa ma ga-enye ya ike nọnyere ya chekwaba ya mana anyị kwuru otu a ka ọ ya dịrịrị Sir, Ise, sir. Thank you. And also stay tuned at Eastern News 24. on the bar.